mgbe ha zukọrọ nzukọ ahụ e wee kwuo na onye ọbụla nke dara iwu n'obodo ga na-enye ha anụ ya wee dị na atụrụ ụdara iwu wee weta anụ e wee sị ka onye ga-ejide anụ ahụ asị ka mbe jide mbe sị mba na okenye anaghị ejide anụ ekwugide ka onye ga-ejide ya ewu sisi nye ya ka ya jide E wee were anụ nye ewu ka o jide amaghị na mbe akpa na nkata ọ ga-esi wee gaa taa anụ ahụ naanị ya ekwukwara sio na onye ọbụla e nyere anụ ahụ ofuo na a ga-egbu onye ahụ were emechi anụ ahụ ewu wee were anụ n'ala mbe si ya na ọ ma na ya wee okenye ka ya tụọrọ ya ala okwute ọ ga-esi chekwa anụ ahụ nke ọma na o were anụ ahụ na o kpuchikwere n'ihe dịka odo na o were gaa ma kwee ya n'anya ọkụ kwa ya ọkụ ka ọkụ na-atụ ya ka ọ hapụ ile ule ọ na-akpụzie n'ime ụlọ ya na ọkụ ga na-efesa ya n'ụtụtụ ọ ga-atụgharịa ya ewu ekwere na ruo ga ihe mbe gwara ya mana ndị be anya olu n'etiti abalị mbe wee bilie wee gaba na be iwu mgbe o ji bata ewu akpọkwuru ne mmanya anụ n'anya ọkụ na mbe agatọla anụ laa ka o ruru n'isi ụtụtụ ụbọchị a ga-ata anụ a mbewe onye bilili wee gaa kpọọ ọkụ ekwe si ya na o na a ga-ata anụ e nyere ewu taa ọkụ ekwe wee bi na eburu ekwe ebido ekwe ekwe na-asị kpekpe mkpe mkpelo anụ m gene kpekpe mkpe mkpelo anụ m gene anyị dịkwa taa anụ n'ụtụtụ anụ m gene onye buru oche ya bịa boo! anụ m gene anụ enyere egwu dobe anụ m gene anyị ga-ata ya n'ụtụtụ anụ m gene mgbe ha ji wee nụ ekwe onye ọnwụ na-eburu oche gbahigebe n'ebe a ga na-ata anụ mgbe eji nzukọzie ewu nọrọ na-ebe obere gbego obere gbadaa otiri gbago egbego otiri gbadaa agbada ọ na-acha anụ mbe apụta si ewu na obute na anụ ahụ ka ya ga-enyere ya aka ka aga dị anụ <laughs> ewu agwa mbe na ya ahụzighị anụ ndị agbara gagwa ndị obodo ma ewu ata n'anụ e nyere e wee kpọọ ewu oku mgbe ha jiri bịa ruo ewu ebe n'elu bee n'ala ṅụọ iyi nkwụ ṅụọ nke nta mbe si ya na ọ mana na ọwa ihe edere ede na ihe kwuru ekwu ihe kwukọrịtara ekwukọrịta ya kelee ndị be ya ekpe maka nke ya agaala ejide ewu gbuo mgbe ha jiri gbuo ewu asị ka onye ga-edebe anụ ewu ka na anaghị ata ya mgbe ahụ egburu e wee kwuo ka onye ga-edebe ewu otu a ka a na-enye ụmụ anụmanụ anụ nke na-adịrị mba eje taa nwee binye aka wee pụtasịsị nye ya anụ ka ya dewe ka ya mara ihe na-ata anụ a na be ndị a ka ọ ga-abịa ata ya na be ya mma nwebinaka ọ bụ anụ pere mpe hmm. mana akọ na uche ya ezuru oke hmm. mgbe e ji nye nwa ebinye aka anọ nwa ebinye aka eburu anụmanụ mbe abịa tụọrọ ya ara jụọ ya ka ebe ọ ga-edebe dị anụ ya sị onwe ebe ọzọ ya ga-edebe ya na-awụ na ya ga-ama ya n'anya ọkụ debe ya ebe ahụ na-akpughere onwe ya na chi ụtụtụ ya jee tọrọ ya ebe ya debere na ya mana ha ebe ndị ọzọ na-edebe nke ha ji efu mbesịa n'ọhịa ihe kwesịrị ekwesị ya debe ya n'anya Nwa bi n'aka ala ara wee gaa were ụta ya kwechaa wee dewe so ya mere mgbe o ji naruo wee were anụ ahụ dowe na ọkụ mba amaghị na nwa ebido nke ọwa anụ nwere uche ya rigo n'elu uko chịrị ụta ya ọrụ ebe ahụ n'etiti abalị dịka mbe si na-aga na nke ndị ọzọ ọ bịara na be nwa ebido ka o tiri aka ka ọ tara anụ akụ agba ya n'isi pọ ya ahịa aka n'isi hịa aka n'isi tikwa aka ka ọ ya daa kpọọ ya chasasị anya chasasị anya nwee onye ọ na-ahụ ya kwuo n'obi ya sị hụrụ anụ a nkata ebu ya na ọsakwa isi ndapụ mgbe nwa ebinye akọ ji gbaa ya nke ọ gbara ya n'ụbụrụ mba awara ọsọ hapụ anụ gbala so n'ụtụtụ ahụ ọkụ ekwe ya agakwuru ọkụ ekwe si ya na ọ ga-akụ ekwe na a ga-ata anụ na ihe ọ ga-edozi ya ewu na onye nwe okpu ya kpuru bịawa na onye enweghị okpu ya bịawa maka ọ mara na agbapụrụ ya isi ka o wee kpuru okpu ogbu ekwe wee pụta jiri kọwa e, e, e, oh, anụ m gene mkpikpi mpilo anụ m uge na anyị ga-ata anụ n'ụtụtụ anụ m na onye nwe okpu ya kpute anụ m na onye enweghị okpu ya bịawa anụ m uge na anụ enyere nwe ebili akọ anụ m na anyị ga-ata ya n'ụtụtụ anụ m uge le oge ruo ndị obodo niile wee bụrụ oche ha pụta n'etiti ụmụ ebe ha ga-anọ wee gaa taa anụ nwa ebi n'aka adụdụrụ anụ wee dụdụpụta n'ọgbọ naanị nwa ebi n'aka ọgbọ onye chekwara anụ ahụ chekwata ya mgbe ebe niile ji wee daa ji wee malite ito nwa ebi n'aka mba ekpuru n'okpu ndị nze were machie n'ihi gịnị akụ nwa ebi n'aka gbara ya n'isi pụrụ ya isi ụzọ mgbe eji nọrọta wee tobe nwa ebi n'aka tocha nwa ebi n'aka wee sị na ya nwere okwu nshi aba mbe webinakos biko na sinsi ha na-agbakọ na onwe onye chiri ọzọ nwa onye chiri ọzọ ebe a na ihe kpatara eji hapụ mbe ya ekpuru okpu na-etiti ụmụnna ọsọ ya nwere okpu mbe bido ya si na ọkwa mara ya n'ọkwa si onye nwe okpu ya kpute na onye enweghị okpu ya bịarakwa na ya asa mba na agaghị ekpu okpu ata anụ a na mbe gwa ha rizin o ji wee kpuru okpu a ma ọ na ha agwa ha ya gwa ụmụnna wee sị na onwere ihe mere onwere ihe ya asịghị ihe mere mbe kwuo mba ekweghị ekwe ya bụ ebinyesa ha ọnwụ na ekpupu mba okpu ahụhụ ọnụ atọ dị ndụ nshi ya nịala ha anụ ahụ na ha gbukwuo ya bete na ahụ anụ ọnụ atọ dị mbe n'isi na-apụ ọbara ha jụọ mbe ihe mere ma ọ na mba agwa ha ya na a ga-amapụ mbe n'obodo ọ otu a ka mbe si wee lapụta onwe ya onye oshi mgbe eji jụọ mbe gịnị mere ya a na-ekwu ka a na-ekwu anyị sipụ na mba okpo wee na-ahụ ọbara na-apụ mbe n'isi e wee jụọ mbe ihe mere ya sị na ngaga gara ịnyụshi ụkwa dara ya n'isi wee bido aka asị ha ọwa asị enweghị ụkwadara mbe na ụkwada mmadụ na ọ ga-adakpu ya isi adakpu na nke ahụ na ọ pịrị ya wee bido aka achịpụta ụta sahala ihe mere mbe na ọya gbara ya na ọ bịara ịta anụ ahụ na mbe na-ata anụ ahụ niile anya enye ndị mmadụ na ọ bịara ịta ya na be ya wee gbaa ya akụ n'isi akụ atọ na na nke atọ ka o ji were ọtọ laa na ihe mere ha jiri ha anụ atọ ụmụnne etie asị gịnị ka a ga-eme mbe wee sị na a ga-amapụ mbe n'obodo mgbe mm. eji kwuo na a ga-amapụ mbe n'obodo mbe amalite iri arịrịa malite iri arịrịa wee jụọ mbe kedu ihe tinyere n'ụdị ọnọdụ dị otu a ya si na ọ bụ anya ukwu na-eme ya otu ya na ụmụnna ya ga-esi ka na ọ chọrọ ka naanị ya taa ya mbewe onye ahụ o dupụta m ọkpa anụ ọ ihe mbewe ọ gatụọla gị arọ gaa n'azụlụka gị ya Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị ịhụrụ hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine ma ọ bụ n'ekeresimesi, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na ọlaobi Podcast.com.